AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ya gaziere gị ka onye nwe m leta gị ka onye nwe m chebe gị n'ezinụlọ gị ka onye nwe m mee ka ihe ọ bụla nke na-akpa mkpụrụ obi gị bụrụ nke ga-eru gị aka a sị m na onye nwe m ga-eme ka ihe ọ bụla nke na-akpa mkpụrụ obi gị nke bụ ezi ihe ka o ruo gị aka ka onye nwe m nye gị nchekwa nke zuru oke anyị abịala ọzọ n'ụbọchị taa dịka isiokwu nke ụbọchị taa si dị arịrịọ ka m na-arịọ anyị ana m asị gị biko nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ emechila obi gị ebe onye ọ bụla nọ emechila obi gị ebe onye ọ bụla nọ ọ dịkwa ka isiokwu a nke anyị tụgharịrị ụbọchị gara aga ma ihe m na-achọ ime ka o doo anyị anya n'ụbọchị taa bụ na ọ dịghị mgbe anyị na-agaghị abụ ndị a ga-emehie ọ dịkwanụ mgbe anyị na-agaghị emehie mmadụ mgbe ụfọdụ mmadụ na-akpachapụ anya sị ka m mee ihe a mara ihe onye a ga-eme ma mgbe ụfọdụ ọ na-abụ aghọm biko otu ọbụla o si daba ma onye kpachapụrụ anya ma onye ọ ghọrọ aghọm mgbe ahụ unu ka nọ na-elerịta onwe unu anya mgbe ahụ unu ka na-ahụ onwe unu biko gakwuru onye ahụ ka gị na ya mee udo a sị m ka anyị gakwuru onye ahụ ka anyị kpee udo n'ihi na udo ka mma ọ bụrụ na anyị kpee udo anyị eritawo nwanne anyị ahụ n'uru ọ ga-achụpụkwara mụ na gị ọtụtụ nramahụ nke anyị na-agaghị ama otu anyị ga-esi wee si n'ime ya wee pụọ ọ bụrụ na gị na nwanna gị nwere ụka ụbọchị ndị a ọ dịghị ihe ọzọ na-akpata ụka na-abụghị ekekwa nke a ekekwa nke a ala nke dị n'ụzọ ebe a na ala nke dị n'ụzọ ebe ọzọ otu onye ga-abụ onye ọ ga-amasị iwerecha ihe ndị a niile ma chefue na amụghị naanị ya ọ bụnarị onye a mụrụ naanị ya ọ na-adịkwara ya mfe ịnọ naanị ya ọ ga-achọ ndị ya na ha ga-emekọ ihe ọ bụrụ na ọ daba n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche biko melata obi gị jụọ Chineke otu isi eso ihe ndị a ejila maka na mmadụ na-emegbu gị ma ọ bụ na-emegidere gị gị suo aka n'ala sị ịhụna ezinụlọ a aga m emechi ya aga m emechi ezinụlọ a ikekwe ọ bụ nna nke nwe ezinụlọ ka gị na ya nwere ndọrọ ndọrọ ọ bụ gịnị ka ụmụ ya mere nke ka nke ma ọ bụrụ na ụmụaka ndị ya etorubeghị inwe mkpebi ịsị nna m ihe anyị mere nwanne anyị adịghị mma olee otu ị ga-esi mechie ezinụlọ olee otu ị ga-esi boo ụmụaka ibu nke ha amaghị ma ọ bụ ibu nke ha apụghị ibu ma ọ bụ ibu nke ga-eme ka ụmụaka abụ ndị ga-ebe ha aka n'ihi na anyị bụ ndị emejupụtaworo n'anụ arụ ụbọchị gara aga ka anyị kwuru okwu echiche nke Chineke ebe mmadụ nọ mgbe ọ chọpụtara na echiche anyị bụ naanị ime ihe ọjọọ ma ka anyị na-atụgharị uche ụbọchị niile na-achọ iru nke Chineke biko ka anyị were ezi obi chọọ iru Chineke n'ihi na Chineke ga-enyere anyị aka iduzi anyị ụzọ ịbụrụ onye ga-akpọlata anyị n'oge nramahụ n'oge mkpa n'oge anyị chọrọ nkasi obi ma ọ bụrụ na anyị dabere na ya ma ọ bụrụ na anyị hụ Chineke dị ka onye ogbugbo olee otu mmadụ ga-esi bilie si na m ga-emechi ezinụlọ a ị na-emechikwa na ezinụlọ ọ bụ naanị ya bụ ụzọ a ga-esi wee hazie ihe nke dịịrị anyị o nwee na onye imere ka ọ matasị lekwa otu ọ dị m n'obi ihe a mere mgbe dị otu a ụmụ m ọ bụ n'ihi na ọ dịbeghị otu unu ha lekwa agwa nna unu kpasịrị m ọ dịghị m mma ka mara m ụmụaka ndị nwere ike ilegide anya kwue ụdị okwu a gasị ihe ahụ nna anyị mere o kwesịrị ekwesị mgbe Chineke si gị hapụrụ ya ọbọ n'ihe niile ọ bụla ọ bụ ka ị ghara itinye onwe gị na nsogbu Chineke asịghị gị emegbuo gị gị mechie ọnụ ọ sị gị kọsara ya mgbe ị na-akọsara Chineke ị na-ajụ ogu ọ dị ihe ndị Igbo na-akpọ iju ogu onye nwe mmere gịnị o doghị m anya ihe m mere esi na-akpagbu m biko Chineke nyere nụ m aka napụta m ọ bụ ya bụ iju ogu mgbe ị na-ahazi otu isi emechi ezinụlọ afọ ole ma ọ bụ abalị ole ka ị chere na ị pụrụ ibi n'elu ụwa ọ bụrụkwa na ị gawara ụzọ ahụ a na-esi emechi ụzọ ị garuo agaru ọ bụ gịnị ka ị pụrụ ịgwa mkpụrụ obi gị gịnị ka ị pụrụ ịgwa onwe gị gịnị ka ndị mmadụ pụrụ ikwu gbasara gị na nso nso a ọ dị ebe m gara mgbe m ji ruo ebe ahụ ma ahụ nwoke nke nwe ezinụlọ ahụ ma ahụ na-ekere ya akwa ọcha nke a na-eji egbochi ọnya n'ụkwụ ma jụwa ya sị ọ bụ gịnị mere ọ bụ ezie na ọ dịla anya m hụsụrụ gị ma na-ahụ gị na nke a na-eji egbochi ọnya ọ bụ gịnị mere nwoke bịara tụda obi n'ala kọwara m otu ihe ahụ si mee ihe kpatara eji mee ya ụdị ọnya a bụ ihe m ga-asị nọ ọ dịghị ihe a pụrụ ịkpọ ya ọ bụ ihe kwesịrị ime gasị onye a agwa ịkpara dịkwa n'ọmụmma ebe ahụ ọ nọ ya sị gị gbaghara nwanna m aga m eme otu a mgbe ọzọ gị lawa gawa n'azụ n'abalị n'ọchịchịrị ịchọ ikike nke ị ga-eji wee mekpọọ mmadụ ibe gị ọnụ makwara na ọ dịghị ihe mere n'itiri nke na anapụta ihe. nwoke a nọ na na nrịrị a afọ atọ ma ọ bụ karịa ma emesịrị ihe ndị a pụta ìhè mgbe eji mata na ọ bụ onye dị otu a bụ onye aka ya dị n'ihe ahụ akụ ekwe na amaala ndị amaala sị ọ bụrụ na gị onwe gị lechara nwoke a anya dụwa ya n'ụdị ọnọdụ a ọ ga-agaziri gị nke a bụ okwu ọha kwuru ọ bụrụ na ilechara anya doo nwoke a n'ọnọdụ dị otu a ọ ga-agaziri gị nwoke a ọha ji kwuo okwu a ọ bụ mmadụ dị aṅaa matakwa na anyị bụ nwa awọ ọ dịghị nke na-amaghị otu ibe ya dị n'ọnụ mmiri ọ bụ ya kpatara o ji dị mkpa na ị ga-akpachapụ anya n'ihe ọ bụla nke ị na-eme ka ọha zukọrọ nwee mkpebi dị otu a tutu afọ ya nke ọzọ na-agbagharị nwoke ahụ arakpụ nwụọ ma onye ahụ emere ọnya anaghị echu ọnya ya eleghị anya ọnya a ga-ala mgbe na-adịghị anya gị nwanne m nwoke nwanne m nwaanyị ọ dịghị ihe pụrụ ime ma bọọrọ onwe gị ọbọ otu Chineke ga-esi wee bọọrọ gị ọbọ mgbe ị na-agakwanụ n'ụka ala kpachapụ anya ala na-eri isi mmadụ ala na-ala ọtụtụ ihe n'iyi mgbe onye iro na-emejupụta obi gị si gị mee ihe dị otu a ọ bụghị nke gị ịbụkwa dị nwoke ụbọchị ọ hara kpụ ma onye iro achịa gị ọchị gịnị ka a pụrụ imere gị ọ bụ ijikọta gị gakwa tụnye gị n'ala ahụ nke ị na-azọ mgbe ahụ ndụ gị gabigara i uru ala ahụ ọ bụrụ na Chineke gọziri gị nye gị ụmụaka ndị isi dịrụ jụụ ndị zụtara ha pụrụ inye gị ihe karịrị ala ahụ ekwela ka ihe ọ bụla mmadụ napụrụ gị wute gị nke ukwuu kama lewe anya n'ihe Chineke pụrụ imere gị na mgbe n'ihu n'ihi na chineke si na onye ọbụla nke tụkwasịrị ya obi agaghị arịọ nri gị nwa nke chineke n'ụbọchị taa ị gaghị arịọ nri tụkwasị chineke obi ghara chineke ọnọdụ niile jụọ ogu iji ogu bụ mmere gịnị e? ndị igbo na-asị na mmere gịnị ọ bụ ya bụ ogu mgbe ọ na-adaba n'ụzọ dị otu a gbakwuru chineke ọ ga-enye gị nchekwa ọ ga-enye gị ogbugbo nke ga-eme ka ndụ gị tụgharịa ọbụna n'ụzọ nke ị na-ele ya anya ya gara gị nke ọma onye ọma na-ege ntị emechula obi gị ma ị na-achọ alaeze nke chineke were obi dị ọcha were obi dị umeala ị ga-ahụ na ihe rịbama nke kraịst ga-ebute ngọzi n'ime ndụ gị emechila obi gị bụ ozi nke anyị nụrụ taa ozi nke ezinụlọ nke sitere n'ọnụ okenye eze nlewemchi anyị na-asị ka chineke nye gị ịhụnanya ka chineke gbaa gị ume ka chineke nye gị udo ya gị na ezinụlọ gị ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi chimezie si aza ya ịhụnanya jizọs ịhụnanya jizọs dị ukwuu n'ime ndụ m ịhụnanya jizọs dị ukwuu n'ime ndụ gị anyị ekelela nwanne anyị nwoke chika anko na abụ ọma nke ha nyere anyị taa anyị na-asị ka mara chineke na ngọzi chineke nọnyere unu n'aha jizọs amen onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi chimezie si aza ya ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye na-ege ntị ana m anabata gị n'oge awa pụrụ iche na ntụgharị uche nke okwu chineke na-asị ka mana onye nwanyị bara gị ụba ka ngọzi ya dịkwasị n'isi gị na n'isi ezinụlọ gị n'aha jizọs amen n'oge awa ka anyị na-atụgharị uche n'okwu chineke ana m achọ ka anyị nwere ihe ọgụ ka akwụkwọ nsọ na akwụkwọ abụọma isi otu narị iri anọ na ise amaokwu ke asatọ ya amaokwu ke asatọ abụọma ọma otu narị iri anọ na ise amaokwu kasatọ ebe ahụ na-asị onye dị amara na onye nwere obi ebere ka jehova bụ ọ dịghị ewe iwe ọsọ ọsọ ọ dịkwa ukwuu na ebere jehova dị mma n'ebe ihe niile ekere eke dị obi ebere ya niile dịkwasịkwa n'ọlụ ya niile jehova dị mma n'ebe ihe niile ekere eke dị ịhụnanya na-emeghị atụ ịhụnanya na-emeghị atụ ka bụ isiokwu anyị ka anyị reta isi nata ike n'aka onye nwanyị chineke ahụ onye jupụtara na ebere onye obiọma gị na-emeghị atụ onye dị mma n'ebe ihe niile ikere eke dị were okwu udo ndị gị nsọ niile okwu niile bụ eziokwu n'aha jizọs kraịst onye nwaanyị amen anyị lee anya n'akwụkwọ abụ ọma ebe ahụ anyị were ihe ọgụgụ isi otu narị iri anọ na ise onye nwe mere ka anyị mara na ya bụ onye nwere obi ebere dị ukwuu n'ebe ihe niile o kere eke okwu aha kpọrọ ihe niile dị mkpa ka ukwuu ọ bụ okwu mara mma ihe niile o kere eke o nwere obi ọmịiko ruekwa n'ebe mmadụ onye o kere eke nọ ile anya na amaokwu ka iteghete ya na-eme ka anyị mara sị na jehova dị mma n'ebe ihe niile o kere eke dị mmadụ bụ ihe okike chineke ana m atụ ime ka anyị mara n'ebe a na otu ihe chineke vụrụ obi n'ime ihe niile o kere eke bụ mụ na anyị mmadụ ịhụnanya ka ahụ enweghị atụ ovu mara anyị n'obi kwuo ihe niile n'ụbọchị nke isii rue na nke asaa ezumike adị chineke mkpa n'ebe ọ nọ ya enwe ike mee ka ihe niile o kere eke tụrụ ndụ n'iri ya ihe niile o kere eke na-ezukọ n'otu n'inye ya otuto ịhụnanya ya enweghị atụ n'ọtụtụ ebe onye nwe chetara anyị na ịhụnanya ya enweghị atụ na nchekwa ya enweghị atụ na ihe niile ọ na-eme bụ n'ihi ọdịmma nke mmadụ n'ihi ọdịmma nke chineke anyị hụrụ anyị n'anya gabiga oke ọ hụrụ mmadụ n'anya gabiga oke ọbụla mgbe mmadụ mehiere onye nwe anyị agbachifu nkịtị ile anya akwụkwọ jenesis isi atọ amaokwu nke iri na ise onye nwe anyị gara n'ihu n'igbochi mmadụ ihe oyiyi na ihe nchekwa zuru oke mgbe mmadụ chere sị na akwụkwọ ọhịa nwere ike igbochi ya ọtọ onye nwaanyị jiri akpụkpọ anụ gbochie ya ọtọ chụọ àjà n'isi ya ka o wee bụrụ onye a napụtara àjà ahụ abụrụ nwa atọ chere àjà ahụ nke kachasị mma ka onye nwaanyị kwere nkwa mbịata n'oge n'ihu n'ihi ya ka onye nwaanyị ji kwee akwụkwọ Jọn isi atọ amaokwu nkiri na isii na anya elebe mmadụ nọ zuru oke ya sị n'ihi na Chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọkpara ọ mụrụ naanị ya onye ọbụla ke kwere na ya ka ọ ghara ịla n'iyi ọ bụghị ebumnobi chineke ka mmadụ n'ala iyi kama ka mmadụ niile bịarue nchegharị nwee ndụ ebighị ebi ọbịa mere akwụkwọ abụọma isi otu narị iri anọ na isii ji mee ike ime ka anyị mara n'ezie na chineke hụrụ anya n'anya na-enweghị mgbochi ịhụnanya na atọ atụ ịhụnanya na emeghị ihe eji tụnyere ya ịhụnanya na-enweghị si ụzọ ọbụla a ga-eji bie ya aka ịhụnanya nke afụrụ iche ịhụnanya na-enweghị isi ihe o ji hụ anyị n'anya n'ụzọ n'otu a onye nwe hụrụ anya n'anya ka ukwuu ya enye ọkpara ọmụrụ naanị ya si ọ bụrụ anyị ekwere na ya la anyị ga inwe ndụ na-adịghị agwụ agwụ ndụ ebighị ebi o mere ka nke a mezue na mgbe jizọs bịara na ọbịa nke mbụ nwụọ n'elu obe o mekwara ka anyị nwee olileanya nke mmezu nke nkwa ahụ na ọbịbịa nke ugbo abụọ jizọs kraịst dị ka nkwa chineke si dị onye nwanyị hụrụ anyị n'anya gabiga oke onye nwaanyị mere ka ọ fụta ihe bụ aha ịhụnanya o nwere n'ebe anyị nọ n'ebe ahụ lee anya soro m gaa n'akwụkwọ abụ ọma isi otu narị iri anọ na ise malitere amaokwu nke iri na asatọ ya sị jehova dị nso ndị niile na-akpọkụ ya bụ ndị niile na-akpọkụ ya n'eziokwu ihe dị ndụ na-atụ egwu ya ka ọ ga-eme ọ bụkwa ntiku ha ka ọ ga-anụ wee zọpụta ha jehova na-edebe ndị niile na-ahụ ya n'anya ma ndị niile na-emebi iwu ka ọ ga-ekpochapụ otu ihe na-ewuta chineke n'ebe mmadụ nọ bụ adịghị edebe iwu chineke o kwere nkwa sị na ka ha ndị niile ndị na-adịghị edebe iwu ya na ha ga-ezite mkpochapụ ọ bụghị na ọba ọchịchọ chineke ikpochapụ mmadụ kama chineke aghaghị ime ka ụwa bụrụ ihe a napụrụ mmehie na ozuzuoke mmehie na n'ihi ịnafụ ụwa mmehie na oke ka mkpochapụ ji adị ana m echetara gị si na ọ bụ n'ihi ekwesụ na ndị ozi ya ka chineke ji kwanye ọkụ nke mkpochapụ ọ bụghị ụlọ ọbụla ihe mmadụ n'ihi na ịhụnanya chineke karịrị nke a kama na nketa oke nke mmehie mere mmadụ ga-eji bụrụ onye a ga-ekpochapụ n'oge ikpeazụ ọ bịa bụ onye nwaanyị na-ekwu n'ihi ya chineke anyị onye bi n'eluigwe anyị na-enye ya ekele n'ihi ezi ịhụnanya dị otu a ọ hụrụ mmadụ nye ọkpara ya na-arịọ ka ọ napụ anyị mmehie otu anyị ga-eketa oke na oke nke nnapụta n'oge ikpeazụ ya dịrị otu a n'aha aha jizọs onye nwe amen ka anyị hụrịata isi chineke imela n'ihe ozi nke a ịhụnanya gị na-enweghị atụ gaa n'ihu na igosi ịhụnanya n'ebe anyị nọ napụta anyị n'ike niile nke mmehie ka ndụ anyị zuoro gị okechere chere ọbịbịa gị n'aha jizọs kraịst onye nwanyị. amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si ị chebarala ya echiche na chineke nyere ọkpara ya ka o wee nwụọ n'ihi gị nwụọ n'ihi m ka bụ ịhụnanya mụ na gị ga-akpọ ịhụnanya na-enweghị atụ chineke hụrụ anyị n'anya ebe ọ dị ukwuu gị onye na-ege ntị mee ihe ga-enye Chineke obiọma onye ọma na-ege ntị Chineke na-echebe anyị Chineke na-edu anyị Chineke na-enye anyị nri Chineke na-eme ihe niile gbasara anyị ka o wee dị mma kee ya karịrị nka ma na-arịọ gị si kwere na Chineke site na ịhụnanya nke Chineke nwere nye anyị bụ ịhụnanya dị ukwuu ekpere m taa bụ ka anyị hụ chineke n'anya kpaa agwa chineke ọ ga-enyere anyị aka ọ ga-agba anyị ume n'aha jizọs ndị nyere anyị abụọ ọma taa anyị ekelela unu anyị na-asị ka mara chineke nọnyere unu ka ịhụnanya ya chia n'ime ezinụlọ unu onye mgbasa ozi chimezie si aza ya imeela n'oziọma nke taa na-echekwutara anyị ịhụnanya nke dị ukwuu nke bụ ịhụnanya jizọs nye mmadụ na ihe niile nke o kere eke n'ime ụwa arịrịọ ekpere anyị taa bụ ka chineke nye gị udo n'ime ezinụlọ gị ka chineke gbaa gị ume n'ime ọsọ eluigbe nke ị na-agba amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị naekwentị 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail detakwa akwụkwọ tinye na awrnigeria at yahoo at yahoo ka anyị kelee nwanne anyị nwoke emmanuel onye na-akpọ anyị site na shagamu ogun steeti naijiria anyị na-asị ka chineke nọnyere gị na ezinụlọ gị ka chineke dozie ihe niile gbasara ezinụlọ gị ka chineke nye gị udo ka chineke gbaa gị ume otu aka aka njikwa na-ekele nwanne anyị nwoke moses onye na-akpọtụrụ anyị site na ikene ogun steeti naijiria anyị na-asị ka ịhụ na ya chineke dakwasa gị n'ezinụlọ gị unu emeela na-akpọtụrụ anyị ekpere anyị bụ gị onye na-ege ntị kpọtụrụ anyị na onye na-akpọtụbeghị anyị anyị na-asị ka amara chineke bara anyị niile ụba n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo